nwoke yọlụ nwaanyị oyi o wee jụ na ọ ga ya maka na ya bụ nwoke ji ụmụ nwaanyị na-abụ nwoke a wee gbuo ya nna e, o nwerekwa ife mmadụ aga anụ n'ụwa anụ kedu ife meziri na chi na-efu ife niile a na-agbanwe oyi ọjụ na ọ ga gị iwee gbuo ya mmadụ na-ebe ihe na-afụ nke nwaanyị ka afia bụ Sarafina Daniels ọ gbara arọ iri abụọ na ise nke nwoke anụnwa afia abụ Sambo Paul nya bụ onye gburu egbu Sambo Paul anụnwa jikwa na ụmụ nwaanyị na-abụ ihe a na-eme na Kaduna o ji ụmụ nwaanyị na-abụ na-eme na kaduna o wee bụrụ na dịka nwanne nke nwaanyị si wee kọọ n'iru akwụkwọ maka na nwanne ya nwoke bụzie na-akọnya bụ ife si na ọchọ ka e wetara nwanne ya nwaanyị ikpe ziri ezi ọ gịnị na-ese dịka o si wee kọọ na nwoke nwa a na-akpọ pọl etogo ji agba nwanne ya nwaanyị asa ka na ya yịba ya bịa ka na ya fọrọ ya bịa ka ha na-abụ ịmago ụdị efe a bụrụ ọyị nwoke na ọyị nwaanyị nwanne nwaanyị wee sị ya na ọ chọrọ na o ji nwaanyị na ọ chọrọ nwoke ji nwaanyị jide ezinụlọ ewetago si kama nwoke a ga-ezukwa n'ike na pọl achọghị ịma na ihe anụnwa ịmago ndị anụnwa na-ada asị mba pọl oge ọbụla pọl fụrụ sarafina ọ na-enye nsogbu na-enye nsogbu ya gatazie ya nsogbu wee lụzie ofu ụbọchị wee bịazie ya bụ sarafina ya bụ ife ya bụ ife agwụgie ike ọ wee sị ya biko na akwụla ezinụlọ gị jee na ezinụlọ gị anya hapụ m aka ife anụnwa n'ọnụ oyibo ọsị na ọ sịrị ya focus on your family and leave me alone ọ gụchakwa nọọ ihe a ka ọ gwa ya dịka ha si wee kwa maka n'ọnụ nke nwanne ya nwoke ka anyị na-anụ na ya nụbe n'ọnụ pọl bụ onye ogbu mmadụ si pọl wee nazie ihe dịka ọnwa na-abụ na afụrọzie wee chikọtazie azụ ụbọchị ụka bụ abalị iri na asatọ n'ọnwa ọgọst n'afọ 2024 wee batazie n'ezinụlọ sarafina o wee bụ ka ọ bata na mmadụ a ebe a ụmụnne niile ma nwanne ya nwoke a na-akụ ife na o nwere nọ nọọsọsọ ya bụ sarafina bụ onye nọ n'ụlọ ihe n'ọnọkwanụ n'usekwu ya kishin ihe pọl meziri pọl gaa n'azụ usekwu ha jee zoo zozie ebe a o jikwanụ mma ka o zoziri ebe a na-edezi sarafina ka ọ pụta mgbe sarafina jizi wee na-apụta pọl iji gịnị wee were mma wee ibai gbuo sarafina otu a ka sarafina si wee nwụọ ihe anụnwa ka nwanne ya nwoke kọ wee pụta n'iru akwa wee tinye ya bụ foto ee eh, pọl ti nke nwanne ya nwaanyị wee sị na ọ na-ayọ ụwa niile na-ayọ ndị naijiria na-ayọ ndị uwe ojii na-ayọ onye ọbụla nwere agba na naijiria ka enyere ya aka fụ pọl maka na pọl ka enyere ya aka nwude pọl maka na ka pọl ma ya bụ ife pọl na-adịghị na afụbe ya ruo tata na a na-achụ ya achọ ewetago n'ọka ndị uwe ojii nyere aka ka ama na onwere ịmụ ebe pọl nọ na ọ bụrụ na ebe pọl nọ gị kpọọ ya n'ekwentị anụwa biko ọ ihe anụwa ka m wee sị ka m weta eri gị hmm? nwee e sikere ife a ga-akpọ ife a ọ pụta na ya nụchara onye na akụkọ ezuru ezu ka ọ pụta na ozuru ezu ọ bụrụ na asị mana otu a nọ na m enwe mmasị ịnụ akụkọ n'ụzọ ebe na-abụ ọkachasị ebe mmadụ na-abụ nwere okwu tupu m wee kwuo mana ka anyị wegodi ya na ife a nwanne nwoke ka ọ bụ eziokwu onye ezi mmadụ na ọ chọrọ ịyị ọyị alụ ọ bụrụ na alụ maka na onye bụ nwaanyị nwelu o nwere ife dị mkpa o ji wee si ya ee na ọ chọrọ ka ha na-abụ wee ya maka gị na o ji ezinụlọ nke ka ị ga-ezi wee jide nwaanyị na-abụ o zuru ọrụ gị ị na-achọ onye agharị na-achọkwa onye gị na ya ga-eme ọyị ọ dụzie gị igbo ya ka ọ pụta n'otu o si wee gwuo okwu na ọ dịrọ mma ịma na o nwekwara ndị mgbe anyị na-eto onwe ndị ga-ahụ akparịgide nwoke ịma na ọ bụrụ mgbe anyị na-eto n'ụmụ ife a onwe ndị ga-abụbasị nwoke inego onwe oge anyị na ugogbo ịtaga atụ imego nka ime na nka ịmagodo ife a kparịa gị ọfụma ọfụma na ọ bụrụ na ị na-enye ha nsogbu ha achọghị ha na-agwa gị n'onu nwaanyị wee jụ agwa ike aka ọgwụ ụwa gị amarọ m na ọka wee gwe mana adakwa m ekwu na na ọ bụgodu na ọ kọrị ụwa na o kwesịrị igwe m na-enye gị ọmụmatụ ịghọtago amarọ m ife aghọtara m nke anụ eh? ya na mmadụ enwerozi ike ịsị mmadụ mba na ọ chọrọ ọyị ọ dịkwa oke mkpa ọ dịkwa oke mkpa na a na-agwakwa ụmụ nwoke ụdị ife ọ bụrụ na ị nwere nwa nwoke na-agwakwa ya otu ọ dị otu ọha na ọ bụrụ na o toru ikorobịa jere ịgba asa nwaanyị wee sị ya na ọ chọrọ na ọ pụtara na ya bụ nwoke abụrụzi nwoke ihe ọ pụtara na nwaanyị ahụ achọghị iwu ahụ na nwaanyị ọbụla ọ gbara asa n'oge ekwe ọ dịkwa oke mkpa ka a na-agwa ya ụmụazị maka amarụgo m mmadụ ejirigo ya bụ ife gbuo nwatakịrị dị ebe arụ iri na ise n'obodo a egbugo nwatakịrị ibie n'obodo a maka na ọ si ya na nana ya ya anyị o je were egbo papịa gbagbue ihe anụnwa bụ ka ebido n'ụmụazị maka na ọ dị ka uchie ọ na-eto nwere uche ahụ na nwaanyị enwere ike isi ya mba gwa nwa gị nwoke kụziere na nwaanyị ga-asị nwunye mba amaka ọma na mma amaka ọjọọ na njọ na a sịrị gị anya mba abụrụ na ọjọka ka ma ọ na o zoro nwoke nọ na nwaanyị nwere ike ọ bụrụ ụdị ife ọ na-achọ na nwoke dị arịa ihe anụnwado oke mkpa ịkọwara ụmụ nwoke dịka ha na-esonite ịghọtago amarọ m ife o ji wee gbuo ya ọ bụ na ọ maka na ọ jụrụ ya ka o ji gbuo gbuo ya na kedu ife ụdị afọ dị ka ga-enye bụ nwoke n'uche nke ma ọ bụ na enwudie otu ahụ o si gbukwu ya si ma gịnị si gbuo ya maka na ndị ndị be anyị kwuru okwu si na gịnị ogbu na ana na mma ọgbọ egbe na-emekwana gị na ana na egbe ọhịa ndụ wes ka m gị ọ bụrụ na ịbụ nwaanyị uche gị dị ya ma dịka isi asị nwoke mba jiri egwu na amụ aba na mba maka na ịmara onye nwere ajọ obi obi anyị fụrụ otu osi kpuchie mmadụ ife nna eche ịchọrọ nwoke edede na akara ekwentị gị ọ bụrụ gbaa gbaa afọ fọtị na ịchọrọ achọrọ m achọrọ m na nke ọdụ ugbu a dịka ọdụ ugbu a na ị na-emezu ife ọyị kịta mana eji na-akparịrị ya ya nee ka ọ dị nee nke a nee nke a nke ọzọ nke ọzọ mana nke e sara sarafina na pọl a ọ bụ na ihe a ka ọ gwara nwere ife ọjọọ dị a jee na ezinụlọ ga anya hapụ m aka aha ji ife o nwere ezinụlọ ka ọ na o nwere ezinụlọ ei gbasara na ozi aka ndị ọzọ n'anya daalụ